maazị ka anyị onye bụ dịka aha m wụ maazị obi okoli ojele igbo ozi ugwu izuọgụ agụ ejezi oji agụ eje ọgụ ọha na-etu ka ihe mega ebe a ihe na-ebe ebe a tata wụ na anyị na-eme ihe anyị kpọrọ n'oyibo igbo festival of Asa nke culture ihe a wụ emume anyị bidoro ahọ asaa gara aga oge anyị meghere congress of igbo leaders anyị wee bido igbo festival of Asa nke culture ahụ isi kịta ihe anyị na-emekwanụ maka na anyị bi na obodo oyibo ka anyị wee gosi ụmụ anyị omenala anyị ka ha aha anyị ghara ifu na mba maka na anyị jee n'ụlọ anyị afụ ka anyị si eme omenala mana ịpụta n'obodo oyibo a ndị Igbo a na-etizi mmọnwụ n'ime na họl ndị Igbo a na-emezi ka ya bụrụ ndị Igbo anyị wee sị ka anyị kpọkọta ka onwe ofu mbọsị anyị kpọkọtara Igbo niile ọnụ ka Igbo bịa mee emume ka ụmụ anyị fụ ihe anyị ji wee mee ngala wee wuru ndị Igbo ha fụkwana ya ka ha wee nwee ihe ndị ọcha na-akpọ identiti ka ha wee nwee ghọta ebe ha si ba maka na asị na ndị mmụọ chọrọ iji ọkụ ilegbu ana nsị ka omee gịnị were pụta were aka na-agbọjide ana anyị ji aka na-agbọjide ana maka omume omenala Igbo maka nka Igbo maka asụsụ Igbo maka ihe ọbụla eji mara Igbo ka ọ dị n'otu ọ dị ndị si na Igbo adịghị n'otu ilecha anya ihe mere ebe a taa ka ihe ga-agwa ndị ahụ ịma na e, ụfọdụ ndị na-asị na igbo adịghị n'otu mana ihe m na-agwa ndị mmadụ bụ na na anaghị achị igbo achị na a na-eso igbo eso ihe awụ ihe nna m gwara m oge m pere mpe onye ghọta ya ọ ghọta na ndị igbo awụghị mba a na-akpọ eje ebe ha achọghị ije ndị igbo ghọta na aka gị dị ọcha na ihe ị na-eme masịrị ha ha ga-eso gị so mana ụfọdụ ndị pụta eburu ụzọ tinye n'ihu na awụm onye igbo mana n'azụ a na-egwu ndị igbo chandụ ohe na-eme ndị igbo ghọta ya ha gbarụ gị ọsọ igbo adịghị n'otu ndị ahụ na-ekwu na igbo adịghị n'otu ha so wuru nsogbu igbo nwere maka na ha gbaa mbọ mee ka igbo dị n'otu igbo adị n'otu mana ihe na-eme ndị igbo wụ na onye kwụrụ ọtọ eme na ebutuo ya ọ ihe ji igbo ị na-emere igbo ihe ọma onwe ndị ga-apụta si na ihe ọma ahụ ị na-eme adịghị mma ka ha butuo ya ha butukwe ya ha agaghị ebu ya ihe na-eme anyị kee ihe ị nwere ike ịgwa ndị Igbo nọ na mba niile dị iche iche maka ihe ị mere ebe a Igbo niile nọ na mba niile ihe anyị ga-aghọta wụ na ihe onye kpọrọ nkịta ya ka ọ ga-aza anyị wepụta obi mara na anyị bụ ndị Igbo mara na ihe eji wuru igbo ihe nna nna anyị ha mere ha ji wee wuru igbo na ọ na-atọ anyị ụtọ anyị eme anyị etinye isi n'otu niile ndị igbo nwere wee nyere igbo aka chịkọta onwe anyị maka na ịpụta kịta ihe na-eme na na naijiria ndị ofe mmanụ adị n'otu ndị awụsa a na-egbu anyị na-abata obodo anyị mana anyị nwa na-ebe akwa mbọsị ọwụna amaghị m oge ndị igbo ji ebido tụwa ụjọ mana ụjọ na-atụzi nwa ụjọ na-atụ ndị igbo mbọsị ọnwụ na ebe ọnwụ na ije ndị Igbo a na-ebe akwa ka ndị ka ndị na-aghọtazighị onwe ha enweburu ihe na-aza Igbo kwenu Igbo kwe ị mara na Igbo ekwego mana kịtazi a na-asịzi Igbo kwenu ndị mmadụ a na-ene gị maka na Igbo eweru n'ụjọ wee were ụjọ gwụọ ahụ na ịpụta ifu nwoke Igbo asị na ndị Awụsa na-abịa ọgbawa ọsọ maka gịnị maka na ya ewepụ n'ihe aha iji ji wuru Igbo maka na nna nna anyị ha na-agọ ọfọ na-agọ ana gwọta nsọ ala anyị pụtazie ewere nsọ ala wụọ ahụ arụ kpọrọ nwa n'ala Igbo ọ ihe ji Igbo ndị ụka ewere ụka gbaa anyị gburugburu anyị amazighị omenala nna nna anyị ha ji ewuru nna ọ ihe ha ji jido igbo ya mere ọ ji esi gịnị na ndị mmụọ chọrọ iji ọkụ wee regbu ya pụta were aka na abọbidi ya ihe anyị chọrọ n'ala igbo bụ ndị ga-eji aka wee bido ala igbo wee mara na ala igbo kwesịrị ịdị n'otu maka na mpụta nne ndị na-eme anyị ụjọ ana m ajụ onwe m ndị ọkwado nwoke ibe m o nwere ihe ị ga-emere igbo ajụọ gị ga-eme gịnị mana kịtazi igbo ọ dịzị igbo ọ na-ada mba mana ihe a anyị ga-akwụsị ya anyị ga-eme ka Igbo ghọta na Igbo nwere ike ịdị n'otu ma anyị kwe maka na o nwere aha nna m zara nna m si na ama ndị a na-eze ọ sị gị ama mma iso maka na ndị aha a na-eze bụ ihe ji ya n'Igbo Igbo dị n'otu ọ dị otu ndị a na-akpọ UNESCO ndị si na ha dechiri okwu mba dị iche iche ndị ga-anwụ n'afọ iri ise ga-abịa na-abịa abịa Igbo so nna otu okwu ndị UNESCO si na ọ ga-anwụ anwụ n'afọ iri ise nke 50 years n'okwu oyibo ka ihe ị nwere ike ịgwa ndị UNESCO ma ndị mba ọzọ ịma a sị na akọ atụọrọ ọmara ọmara atụọrọ ofe ka ofere tinye isi n'ọhịa ha nwaana anyị aka mgba ihe ọ dịziwo anyị nwa a gwara okwu ahụ ma ya ọ ga-ahapụ ya ka o mee otu dịka ADF apụtana na-ebulite omenala Igbo ine n'ebe niile ihe nkịta ọ dịka ndị Igbo tetere n'ụra maka na a sị na nwatakịrị etoghị eto ghara ọgọrọgọrọ agwụchie ya anya ndị Igbo etoghị eto wee chọọ ka asụsụ obodo anyị na anyị ga-ejisi ya ike omenala obodo anyị sokwene n'asụsụ inu ndị Igbo so n'asụsụ mana anyị ga na-akụziri ụmụ Igbo mana ịbịa n'ele kịta ụmụ ụmụ anyị na-aza ICSN Igbo Community Support Network ha ebidogo kịta ị mana ụmụ anyị na-asụ Igbo o nwere nke pụtara taa nsị ya how are you ọ m ọnkụ ana m asụ Igbo ịghọtago nsị ewuo nna ewe n'iwe anyị wee sụwa igbo nwatakịrị asụrụ igbo na-eje so ụmụ bụ ndị igbo na-atọ ụtọ mana ife ihe niile na-eme ebe a kịta ụmụ m na-ajụ m aha ọbụla nna m kedu mbọsi a ga-eme emume igbo ha bụzi ya n'obi maka na ha afụgo uru ọ bara igbo asụsụ igbo agaghị anwụ anyị enweghị igbo bbc anyị enweghị igbo redio anyị enweghị igbo telivishọn ijee na fesbuk na anyị ga-anụ sụọ ya n'igbo ịbata ebe ahụ sọsọ igbo ka a na-ede so anyị ma na awụsa na agwọ nọ n'akịrịka mana anyị agaghị etinye ọkụ na n'ụlọ ahụ anyị ga-achọ ụzọ chụpụ agwọ ahụ wee mee ihe anyị chọrọ ime igbo asụsụ igbo agaghị anwụ ị ga-achọ ka igbo nọ n'ụlọ na igbo nọ ebe a mee ka emume a karịa ka ọ dị n'afọ nke a ihe m ga-akọwara gị na aha ọzọ na-abịa abịa anyị ga-eji ebe anyị ga-enweta ohere wee mee ihe anyị chọrọ ime ine n'ihe mere na aha ha si anyị elekere isii na aba anyị mechie anyị ga-akwado jewe ebe ọzọ anyị ga-anọdụ elekere ite naanị Igbo wee mee ihe anyị kwesịrị ime mana ihe m ga-agwa ndị Igbo bụ onye ihe onye kpọrọ nkịta ya ka ọ ga-aza anyị kpọọ onwe anyị mmadụ anyị esiwe mmadụ mmadụ mana anyị kpọọ onwe anyị mmụọ anyị esiwe mmụọ mmụọ ihe ga-emewu na ndị Igbo ga-aghọta na o ruo n'oge anyị ga-akpọkọta ma ụmụ anyị anyị na-enwe famili mitin. ịbata na be m kịta ji m nwobere nwa m dị 7 years aha asaa ọ pụta ọsị m dadi kedu mbọchị a ga-enwe famili mitin. nsị a kedu ihe ị chọrọ ka eme ọsị m na otego anyị emebeghị ya maka na ana ma gosi ya ihe nna nna anyị ha anọkọta anyị zuo, gbaa nkata ka ụmụnne wee hazie ihe a ga-eme n'ezinụlọ ịghọtago ọ m ya nsị a na nwatakịrị anaghị akpọ nzukọ na ọmụnwa wụ maazị ga-akpọ nzukọ sị m maka gịnị nsị a na obi na obi m ka ibi na ọ bụrụ na m anọghị ya ị mana ebe m nọ na ọmụnwa ga-akpọ nzukọ ụmụnna ọghọta ya so ọ pụta jụọ m kedu mbọsị a ga-eme ya tụọ ihe niile a wụ ihe anyị ga na-akụziri ụmụ anyị ka ha wee ghọta ebe anyị si na omenala anyị ndị na-agbara anụ ihe gbasara omenala Igbo ha agba ọsọ ndị nọcha n'ime ụka ihe gbasara Igbo ha sị mba nna na nne ka o si n'aka ịghọtago a sị na nwatakịrị si na nna ya wee ewu na ya nwawu nwa ewu ịghọta ọ bụrụ na ndị nna kụziere ụmụ ha ihe wuo omenala ịbata be m taa ada m pụta ọ gafee o m anya ihe ọ na-enyere m anya wụ ma ọkụ je weta ọjị ọmana ugo na ịbata be m na a ga-asa gị ọjị ọba otinye ọjọ wepụta ọkwa ose tinye ọpụta na n'oko onyo m nsị a ya ji ogwupụta ọjị ahụ ọsị m nna m nekwa ọjị enye m ọjị omenala ha kụziri m ya ya mbata na be m ị nweghị ike ịsị m kaida gị aṅụghị m ọgwụ mbata na be m egwu ahụ gụrụ nna m ị ga-agụrụ m ya ụmụ m na ebe a ịchọọ ha kịta ha agụọrụ gị ya daa nna m anọta oyoyo nnụrụ agba m egwu Onye nji ji wụrụ nna na-akpata ego a na-eri n'ime ihe a nwobere obere ihe ka a kpọrọ ya mana ọ na-enye ụmụaka uche ịghọta ihe e ji wuru igbo anyị dị ibu amaka mana onye na-aghọta ha gasị gị na igbo adịghị n'otu dị n'otu maazị ndewo ndewo ndewo ebe ka unu si ebe ka unu si Biafra we Biafra gawa ebe ọzọ gabiri agamawapụ Biafra gawa ebe ọzọ gabiri Biafra